AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo nwanne m nwoke nwanne m nwaanyị ebiala ọzọ n'ụbọchị taa ana m asị ka mara nke Chineke due gị ka onye nwe m nọnyere gị n'ezinụlọ gị anyị abịala ịtụgharị uche n'okwu nke ezinụlọ achọrọ m ime ka anyị mata na mgbe anyị mụtara ichere oge nke Chineke ọ na-akpali mmụọ nke ekele n'ime anyị a m na anyị mụta ichere Chineke ọ na-akpali mmụọ nke ekele n'ime anyị dị ka ndị kwere na Chineke ọ dị mgbe echiche ụfọdụ ga-akpali n'ime anyị anyị abịa ọtụtụ ihe nke na-eme na ndụ anyị anyị na-anaghị ama ụzọ a na-esi egboro anyị mkpa ndị dị otu ahụ ụzọ a na-esi eme ka anyị ghọta ịhụnanya nke Chineke ebe anyị nọ nke a na-akpali ekele n'ihi na Chineke site na mgbe ruo na mgbe na-eme ka anyị bụrụ ndị ga-enwe obi nke ekele chetakwa na ndị Igbo na-atụ ilu ha sị aja onye akịdị ya agwọta ọzọ ọ na-amasị Chineke bụ nna anyị mgbe ọbụla anyị chetara ihe ọma nke o mere anyị obi anyị ebilie n'otuto ịkpọ isi ala nye ya n'ihi na ụtụtụ nke Chineke nhazi nke Chineke na-ahazi anyị ụzọ nke Chineke na-egburu anyị bụ nke na-adị mfe mgbe anyị ji ịhụnanya so onye nwe anyị mgbe anyị na-efe ya ofufe mgbe anyị na-eto ya na-aja aha ya mma mgbe ọbụla, bụla ị nwetara onwe gị n'ọnọdụ ahụ nke ị gara n'ebe ahụ nke ị kwesịrị ịnọ chọọ iru Chineke besara nna gị akwa mee ka ọ mata otu o si wee dị gị ị ga-ahụ na ekpere ndị dị otu a bụ nke na-aghọ otuto nye onye nwe anyị ekpere na-eme ka ụzọ nke ntụziaka Chineke ghere oghe ka onye nwe anyị matasị na ịchọrọ nduzi ya ọ dị ihe obi ekele na-eme na ndụ anyị ị maara na ọ dị ụfọdụ nramahụ na-abịa n'ụzọ anyị nke ekpere na-apụghị iwepụ naanị ya ma ịbịa were obi ekele mgbe ya na ekpere gị bịara makọọ ya kpalie mmụọ nke Chineke nramahụ dị otu a abụrụ nke egboro gị onye mụ na ya na-ezukọ n'ezinụlọ gị ọ bụ na ebe ị na-ere ahịa ọ bụ ebe ị na-arụ ọrụ ọ bụ ebe ị na-eme otu ihe ma ọ bụ nke ọzọ nke pụrụ ime ka ndụ gị lụpụta ihe nke mkpụrụ obi gị na-achọ dịka ọchịchọ nke Chineke si wee dị mgbe ị na-amaghị ihe ị ga-eme nramahụ ahụ nke amaghị otu esi eme ya n'ụlọ gị bilie too Chineke mgbe ọdịnihu na-edokwaghị anya ịkpọkụkwaghị Chineke ọ dị onye ụzọ pụrụ igbo mkpa gị ọ dị onye ụzọ pụrụ inyere gị aka ma ọ bụ Chineke mgbe ọ dabara na ịmaghị otu isi eme ọnọdụ nke a ọ ghọwo ihe siri ike nye gị o chiola gị ụra abalị ole na ole toonu Chineke kpọkuonu Chineke ọbụna na ọ dabara na ọ dị otu ihe nke dapụtara asị a chọrọ ya ngwa ngwa ugbu a ị maghị otu ị ga-ime ya ịkpọkụkwaghị Chineke onye ahụ na-aza mgbe ọ dị mkpa onye ahụ na-anaghị akpa oke ileta ndị nke ya inwe mmụọ nke ekele obi gị bụrụ nke na-ebili n'otuto inye Chineke mgbe ọbụla ị ga-achọpụtasị na nke a ga-adọrọ gị bịa nso Chineke ma dọrọ Chineke bịa nso ebe gị onwe gị nọ gịnị mere ị pụghị inye Chineke ekele ọ bụ nna nke hụrụ anyị n'anya onye ọ bụ mmasị ya ka anyị mara ọchịchọ ya mgbe nna na-achọ ka nwa mara ọchịchọ ya ebee ka ị chere ọ na-eleje anya ọ bụkwa udo dị ka nwa nwee ike nweta enyemaka nke ọ chọrọ nweta ntụziaka nke ọ chọrọ nweta ọgbụgba ume site n'aka nna ya gịnị mere obi anyị agaghị ebili n'ekele nye Chineke n'ihi nkwa ndị a ọ na-ekwu anyị na-emezu ya ikelakwaghị Chineke na ọ dị ọtụtụ ihe ndị nke ọ na-eme nke anya gị na-anaghị ahụ biko ka m ọkwala gị n'ụbọchị taa ndụ nke ị na-ebi taa ọ bụ gị onwe gị nwe ya Chineke na-emere anyị ọtụtụ ihe dị ukwuu n'ihi ịhụnanya nke ọ hụrụ mụ na gị ọ bụ na ị matabeghị n'ụbọchị taa na Chineke kwesịrị ntụkwasị obi gịnị kpatara anyị agaghị ebili nye Chineke otuto n'ihi nke a? ụzọ niile nke Chineke na-eme ka oghere oghe ebe anyị nọ ihe ndị a uzubeghị isi Chineke imeela onye nwe m otuto na nsọpụrụ dịrị gị mgbe ị na-achọ otu ị ga-esi hazie akparamagwa ụfọdụ nke di gị na-akpasị gị nwaanyị nwe ezinụlọ ibilikwa anyị n'otuto ime ka Chineke mara na ị chọrọ ka o gboo mkpa ahụ mgbe nwaanyị ahụ nke na-enye gị nsogbu n'ezinụlọ ekwue anaghị anụ gị nna nke ezinụlọ ibilikwa chee ya n'iru Chineke were otuto kpọkue Chineke onye pụrụ ime ihe niile onye ọba akpọ ya oku ya aza onye ọ bụ ị na-ekwu nke ọka mere eme ya eme ọzọ onye si gị kpọkue m n'oge mkpa aga m aza gịnị mere na-akpọku Chineke gịnị mere obi gị apụghị ibili n'otuto nye Chineke ekwela ka ị bụrụ onye naanị na-agụ mgbe ihe na-anaghị agazi agazi mgbe ihe na-anaghị agazi agazi eleghị anya ọ bụkwa site n'aka mụ na gị n'ihi na anyị amaghị ebe anyị kwesịrị ịga nna achọ ime ka anyị mara n'ụbọchị taa na ọ dị mkpa ka anyị nwee mmụọ nke otuto ka anyị na-ebi ndụ nke inye Chineke ekele n'ihe ndị ọ na-eme n'ime ndụ anyị n'ichebe anyị n'ịrọpụtara anyị ihe oriri ụbọchị niile igbochi anyị ọtọ ichewe isi anyị ịnapụta anyị na nramahụ na aghọm dị iche iche gị onye mụ na ya na-atụgharị uche nke a ka anyị apụghị imere onwe anyị ya mere m na-arịọ gị n'ụbọchị taa ọ bụrụ na nke a abụghị mpaghara nke ndụ anyị biko malite n'ụbọchị taa ka ọ bụrụ ndụ anyị ka anyị mụta inwe afọ ojuju nye onye nwe anyị n'ihi na ọ dị ukwuu nye anyị ọ bụ Chineke nke kwesịrị ntụkwasị obi ịhụnanya ya na-adịgide na-arụ anyị ruo mgbe niile bi ebi n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ lesnars Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ka anyị were obiọma na nwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụọma ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Miami. ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na agbamankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche mazị gee ma nata ngọzi dị n'ime ya n'ịhụnanya nke kraịst ka anyị ji na-ekele nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna ama m na chineke nọnyere gị ama m n'ịhụnanya ya na-abara gị na ezinụlọ gị ụba nwanne anyị nwoke ike ka anyị nwekwara ohere ọma kelee chibụzọ nwachukwu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti anyị ma na udo nke chineke na-achị ebe gị na ezinụlọ gị nọ ihe ọ bụla itinyere aka chineke ga-eme ka ọ bụrụ ihe ga na-ewetara gị na ezinụlọ gị ngọzi ọbụma nwanne anyị nwoke ebuka ude onye na-akpọtụrụ anyị site na enugu steeti obi ụtọ ka anyị ji na-asị ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba ka anyị kpọtụ nwanne anyị nwoke kasimia ajiegbu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti naijiria anyị na-asị ka ịhụnanya chineke amara ya nọnyere gị ka anyị nwekwara otu aka kelee Joe nwanne anyị nwoke onye na-akpọtụrụ anyị site na Elishon Remo Ogun steeti anyị na-asị ka mara Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ana m ekele unu ọzọ n'ụbọchị dị taa ụmụnna anyị ihe ọmụmụ anyị dịka ọ gbasara ibu agha ma ọ ga-abịa ịgba mgba n'ihi okwukwe ahụ e nyere ndị nsọ n'aka idebe naanị otu mgbe ga-abịala isi njedebe agbaka ikpeazụ ya ga-abịala isi njedebe n'ụbọchị dị taa ihe ọgụgụ anyị adị mkpa ka anyị ghọta dị n'akwụkwọ ndị Efesọs isi isii amaokwu iri na asatọ ṅaa ntị ka ọma sitekwanụ na ekpere na arịrịọ niile na-ekpe ekpere n'oge niile n'ime mmụọ nsọ werekwa ịnọdesi ike na ịrịọ arịrịọ niile banyere ndị nsọ niile na-amụ anya ime nke isiokwu anyị sị inye ndị a na-ebu agha ike ihe ga-enye ndị a na-ebu agha ike bụ ekpere ọ bụ ekpere bụ ikike gị kwado ha ibu agha inweta mmeri akwụkwọ Luk isi iri na asatọ adị ilu Jizọs tụrụ anyị n'ebe a ihe gbasara ka anyị na-ekpe ekpere mgbe niile na-ewepụghị aka otu obodo enwere nwaanyị di ya nwụrụ nwee otu onye ọkaikpe onye na-adịghị atụ egwu Chineke ọ dịghị asọpụrụ mmadụ ma nwaanyị a di ya nwụrụ na-abịa kwa mgbe kwa mgbe na-asị ya bịa wepụta m nwoke ahụ achọghị ime kama n'ihi na nwaanyị a na-abịa kwamgbe kwamgbe ọtụtụ ugbo nwoke ahụ asị ka nwaanyị a ghara ime ka ike m ka m gaa kpefụta ya jizọs na-ajụ ajụjụ sị na chineke nọ njikere ikpefụta ndị ike ya kama mgbe nwa nke mmadụ ga-abịa ọ ga-ahụkwa okwukwe n'elu ụwa pọl kpere ekpere n'ihi gị na n'ihi m n'akwụkwọ ndị efesọs isi atọ amaokwu iri na isii ekpere anyị kwesịrị mgbe niile ị na-esonye ovuvu ọnụ anyị kwesịrị na-enwe ekpere na ovuvu ọnụ ebe anyị ga-ekwufụta mmehie n'ihi na ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi asaa amaokwu iri na nna asị ọ bụrụ na ndị m bụ ndị a ha ha eweda onwe ha n'ala kpee ekpere chọọ iru si n'ụzọ ọjọọ ha laghachi mụ onwe m ga-esi n'eluigwe nọrọ david chọpụtara marasịla ikpe ekpere dị chineke mkpa maka ọdịmma mmadụ a na-arịọ anyị ka anyị na-ekpe ekpere na-ewepụghị aka jizọs kwuru ihe kpọmkwem sị ma anyị kpee ekpere ka anyị ghara ịba n'ọnwụnwa akwụkwọ Luk isi iri abụọ na abụọ amaokwu iri anọ na iri anọ na isii jizọs nyere anyị nkwamike sị anyị rịọla ihe ọbụla la anyị ga-arịọta anyị chọọ la anyị ga-achọta anyị kwa na a ga-emeghere anyị ụzọ la akwụkwọ matiu isi asaa amaokwu ka asaa rue na iri otu kama anyị aha ịrịọ na okwukwe. James gwasiri anyị ike na onye ga-ekpe ekpere rịọ Chineke ihe aha ikpe na okwukwe James isi mbụ amaokwu ise ruo na asatọ anyị onye bi kwere nkwa ịgba obi anyị ume ka anyị na-ekpe ekpere na-ewepụghị aka ụmụnne m ka anyị bụrụ n'obi ise la onye ọbụla onye ga-arịọ Chineke hụ ọbụla aghara inweta ya ma ọ bụrụ lọnyọrọ dịka ọchịchọ Chineke si dị ma ọ bụrụ lọọ nọgidere n'ime Jizọs Kraịst n'ihi na onye nwe anyị si onye ọbụla nke na-abịakwute m m gaghị achụpụ ya ma ọlị kama anyị ya nọ n'ime Jizọs onye bụ ezigbo osisi vaịn ahụ ọ bụ mgbe anyị nọ n'ime Jizọs mmụọ nsọ a na-enyere adịghị ike anyị aka la anyị ga-arụ ihe ọbụla rịọta kebụla ikike ke ga-egba ndị na-ebu agha nke okwukwe ume bụ ikike ka ekpere ka anyị kpere na-ewepụghị aka lee enweghị obi abụọ lee enweghị ihu abụọ lee ikwesị ntụkwasị obi nwanne m ị nwere ngwaọrụ ahụ ị nwere ikike ahụ tụkwasị chineke obi gbee ekpere onye nwe anyị ga-aza gị mesoo gị mmeso ọma ka ọchịchị asị gị ka ị na-ekpebi ime nke a ọ ga-edere gị mma n'aha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo